gaziere gị nwanne m anyị abịakwana ọzọ n'ụbọchị tata n'ime ije ozi a ka anyị wee nye onye nwe anyị bụ Jizọs Kraịst ekene n'ịdị mmanya na ebube ya anyị na-ekele gị n'ụbọchị tata ọzọ n'ihi na Chineke m onye nwe anyị na-arụ ọrụ ya anyị na-enweta testimony upon testimony n'ime ndụ unu niile etu Chineke si arụ ọrụ ya n'ime ndụ anyị ana m asị gị nwee aṅụrị n'ụbọchị taa na onye nwe anyị alụọla bido n'ọrụ ya n'ezie na anyị nwere ike ịghọtara mana chineke anyị na-alụ ọrụ ya na-egosikwa anyị ihe o ji alụ ọrụ ya n'ebe ọ pụrụ iche anyị bụ ụmụ gị bụ ndị anwa ndị na-ejere nya bụ chineke anyị ozi chineke anyị bụ nna anyị bụ onye na-afụ maka anyị ọ na-azọpụtakwa anyị ya mere ndị mmadụ ji enye testimonis ihe ọma nke ọ na-eme n'ime ndụ ha n'ụbọchị taata anyị ga-elenye anya n'ezie na iwu okwu anwa nke a na-akọwazi wee na-asị ka anyị gaa n'ime ndụ anyị wee gbanwee ọnọdụ anyị gbanwee ndụ anyị ndụ anwa nke na-eziri ezi ndụ anwa nke na-adịghị mma onye nwe anyị na-enye ya anya na ị ga-agbanwe ya ọnọdụ na-adịghị mma ọnọdụ jọrọ njọ n'ime ndụ gị gaa n'ihu ka ị gbanwee ọnọdụ dị otu a n'ihi na Chineke anyị chọrọ ka mgbanwe wee bịa n'ime ndụ gị ka e nwee ezi mgbanwe zuru oke na ndụ gị ọ chọrọ ka ị bụrụ onye anwa nke ga-awụ na n'ime ndụ ya na n'ime ndụ gị na-aga na-afụta amara nke Chineke ka ọ na-aga n'ikem n'ikem n'ime ndụ gị anyị ga-elenye anya n'akwụkwọ jeremaya anyị gụọ jeremaya isi nke isaa anyị ga-agazi n'iru wee gụọ amaokwu nke um, isaa wee ruo amaokwu nke ise wee ruo na nke isaa jeremaya isi nke isaa amaokwu nke ise wee ruo na isaa dịka anyị na-agụ a, ọ ga-amasị m nnọọ ka uche gị dị ya ka i wee nwee ike isonye mara na ezi ọsị dị ọ sị na ọ bụ usoro anyị ga-esi wee mee ụzọ anyị ka ọ dị mma ma bụrụ ụzọ kwesịrị ekwesị n'ime ndụ anyị ka anyị lenye anya n'ime okwu Chineke ọ sị n'ihi na n'ihi na ọ bụrụ na unu emee ka ụzọ unu niile unu na omume unu niile dịzuo mma ọ bụrụ na unu emezuo ihe ekpere n'ikpe n'etiti otu onye na ibe ya ọ bụrụ na unu adịghị emegbu ọbịa na nwa mgbenye na nwaanyị di di ya nwụrụ anwụ ọ gwa na unu adịghị ọ na unu adịghị aga n'iru ime ihe ọjọọ wee nye n'ebe nwa nke Chineke nọ ọ sị m ga-eme ka m ga-emekwa ka unu biri n'ebe a n'ala ala nke a nke m nyere na nna unu ha site na mgbe ebighị ebi gara aga wee ruo mgbe ebighị ebi dị n'iru lee unu onwe unu na-atụkwasị obi unu na okwu okwu ụgha niile o wee ghara ịbara unu n'uru unu ga-enyezu unu ga-enyezu erezu ori na-egbu mmadụ na-akwa iko na-esi na isi ụtọ na-ejeso chi ọzọ dị iche iche nke unu na-amaghị wee bịa guzo n'iru m n'ebe a nke akpọkwasịrị aha m sị a na anyị ka unu wee mee ihe arụ ndị a niile dịka okwu Chineke kọwara anyị n'aba anyị afụwo n'ezie na onye nwe anyị achọghị ka anyị na-aga n'ime ihe ọjọọ ma na-eme ihe ọjọọ onye nwe anyị achọghị ka anyị nọdụkwa n'ihe ọjọọ ma nọ na-anọ n'ime ihe ọjọọ onye nwe anyị na-ekwu okwu ma na-asị ka anyị dozie ụzọ anyị yes ụfọdụ n'ime anyị na-akpọ onwe anyị ụmụ chineke mana ụfọdụ n'ime anyị na-akwa iko ụfọdụ n'ime anyị na-akpọ onwe anyị ụmụ chineke mana ụfọdụ n'ime anyị na-ezu ori ụfọdụ n'ime anyị na-akpọ onwe anyị ụmụ chineke mana ụfọdụ n'ime anyị na-egbu mmadụ ụfọdụ n'ime anyị na-akpọ onwe anyị ụmụ Chineke mana ụfọdụ n'ime anyị na-eme mpụ dị iche iche ụfọdụ n'ime anyị na-eme ọtụtụ ihe nke na-ezighị ezi na-emegide ụmụ nke Chineke ana m achọ ka ị mara n'ezie na onye nwe anyị ọ gaghị enwe ọṅụ n'ime ndụ gị ma ọ bụrụ na ị bụrụ onye anwa nke na-abụ imecha ihe ndị a niile ịbịakwa n'ụlọ ụka bịa na n'ịbụ nwa nke Chineke ihe anyị na-akọwa n'ime ya bụ ọ nnọọ ihe jọrọ njọ n'ezie na ị ga-abụ onye anwa ndị a na-akpọ mere n'iru na n'azụ ndị ndị soro m n'okwu ọnụ ma na-esoro m n'omume m ndị anwa bụ ndị na-eme ka o si masị ha ma ha bịa n'ụlọ ụka ha na-eme nsọ nsọ ebube ebube amaghị m ụdị ịrụ n'ime ya mana ọ sị na iso na ndị dị otu a onye nwe anyị na-ekwu okwu ọ na-akọwara anyị ọsị na ya ga-ezutekwanụ gị n'ime ọnọdụ nke anyị na-eme ihe ndị dị otu a niile chineke anyị na-akpọ gị oku n'ụbọchị taa ka ị mara n'ezie na ọ bụ nnọọ ihe jọrọ njọ mmadụ ịbụ onye anwa nke na-eme kperebere n'iru kwapụta n'azụ ajọ ihe adịghị mma wepụ aka nwe ofe ọtụtụ ọha aka mmadụ agbụọ nsọ mere ka ị mara n'ezie ọsị na ọ bụrụ na ị ga-agbanwe nnọọ ọnọdụ gị n'ụbọchị taa na ọ ga-abụ ihe ọṅụ wenyere chineke akwụkwọ nsọ kọwara anyị ọ sị na ndị mmụọ ozi na-enwe ọṅụ mgbe ajọ onye ọbụla na-eme na-echegharị na-ewere ndụ ya na-enyefe jizọs kraịst n'aka ee e, ekwensu agaghị achọ ụwa ọzọ ọkpara chineke na-agbara ya mba ọ na-agbara ya mba na ndụ onye dị otu a na-eme ihe ọjọọ ọ na-agbara ya mba na ndụ onye dị otu a nọ na ọtụtụ ihe mmehie n'ihi na amaara m n'ezie na jizọs kraịst na ọ bụrụ na ọbata na ndụ gị ihe ọjọọ ga-agba ọsọ ọ ga-eri wee pụa. n'ezie na iyi na jizọs kraịst na-enye anyị ndụ mee ka anyị wee bụrụ ndị anwa bụ ndị onye nwe anyị ga-achachi ruo mgbe ebi ebi n'ime ndụ ya gịnị ka anyị na-akọwa n'ụbọchị taa anyị na-akọwarị gị n'ezie nwanne m ka ị mara n'ezie na ọ ga nnọọ mma na ịgara ụzọ anwa bụ ụzọ anwa nke ga-edu gị na ịba n'uru ụzọ anwa nke ga-eduba gị na ndụ ụzọ anwa nke ga-eduba gị ihe nke chineke nwanne nne ndụ gị n'ụbọchị taa ka ị mara ebe ị nwere oriọna n'ime ndụ gị ka ị mara ebe ị nwere ndachapụ n'ime ndụ gị ka ị mara ebe ị nwere ihe ọnwa nke ga-eme gị ka ị bụrụ ya mara n'ọnya ka ị si n'ime ihe ndị a niile pụọ biko dododo ana m ayọ gị biko biko n'afọ onye nwe bụ jizọs kraịst sikere n'ihe ọjọọ pụta kpọọ ihe ọjọọ ihe ọjọọ n'ezie ka ị pụta n'ime ya n'ihi na ụlọ adịghị n'ime ya ana m ayọ chineke m ka o si n'ime okwu a nyere gị aka n'ezie ị na-ada mba ịdị ị nweghị ume ị na-asị na ị maghị ka ị ga-esi wee bido ị na-asị na ịma ihe ị ga-eme naanị naanị gee ntị nke ọma ihe ị ga-eme dị ihe ị ga-eme bụ n'ezie nọta na n'ebe ọ bụla ugbu a kpee ekpere n'ime onye nwe bụ kraịst bee gbarịrị n'ime chineke mụ ọ ga-anapụta gị ọ ga-azọpụta gị ọ ga-edupụta gị n'ime ihe ndị a niile ị nwere onwe gị ihe anyị na-arịọ ọbụla ị ga-enwe oge gị ekpere anyị bụ na site n'aha onye nwe bụ jizọs kraịst nwere akpatago ezinụlọ gị n'ụbọchị taa nke a bụ ekpere m n'ezie ka ọ wee dịrị gị na ezinụlọ gị mma na aha onye nwe anyị bụ jizọs kraịst ekele m chineke onye pụrụ m ihe niile onye mere ka okwu a daa n'ụbọchị tata n'ime ndụ gị ana m ayọ ọ bụrụ ị nwere ajụjụ ma ihe ị chọrọ ka e mere gị ma ihe mgbagwoju anya nke ị nwere daa akwụkwọ degara anyị na gavrila baptist church po box 43 isi mkpọ unu idemili north local gọọmenti area anambra steeti nigeria ma ị gaa n'iru mee aka na fon anyị 08056179885 ma ịkpa aka na foonu nke ọzọ 07062755900 chineke m ga agbago gị ume ma nọnyere gị dịka ị na-eme nke a n'aha Jizọs Kraịst bụ enwe anyị amen